AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ana m ekele chineke n'ihi gị na n'ihi ezinụlọ gị ana m arịọ amara nke chineke onye na-edu anyị ụbọchị niile onye na-edu anyị site n'izu rue n'izu onye na-edu anyị site na ọnwa rue n'ọnwa ka otuto niile na nsọpụrụ niile dịrị onye nwe anyị site ugbu a rue mgbe niile bi ebi anyị abịala n'ụbọchị taa ezi enyi m ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ cheta na anyị ka na-aga n'iru ịtụgharị uche na nramahụ ụfọdụ nke anyị na-enwe na ndụ ihe anyị na-ezute na-amaghị na ụfọdụ n'ime ihe ndị a ma ọ bụ ọtụtụ n'ime ha bụ nke sitewuru na nkọcha nke otu mgbe ma ọ bụ mgbe ọzọ nke anyị onwe anyị na-amaghị ya mere n'ụbọchị taa isiokwu anyị na-achọ ileba anya nke jikọtara isiokwu niile nke izu a bụ nke a kpọrọ okwu nke anụ arụ na-akpali okwu nke anụ arụ na-akpali ma ngalaba ya nke anyị ga-ewere n'ụbọchị taa bụ nke na-asị mmadụ nke mkpụrụ obi na-achị ma ọ bụ onye mkpụrụ obi na-achị ile anya gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-ahụ na ọ dịrị anyị mfe ikweta sị na ike nke ndị mmụọ ọjọọ site na ndị ọrụ nke ekwensu n'ebe anyị nọ pụrụ iweta ịla n'iyi na mbibi ma ọ bụ ihe na-ara ahụ nye ụfọdụ n'ime anyị ikwetasị na ọ dị nhuku nke na-esite n'ọnọdụ dị aṅaa ọbụna n'etiti ndị kpọrọ onwe ha ndị nke Chineke nke na-emekụta ọbụna ụmụ nke Chineke a m na ọ dị ụdị nhuku anyị na-enwe bụ ndị kpọrọ onwe ha ụmụ nke chineke site na ndị anyị na ha nọ na otu okwukwe ọ bụrụ na ịghọtaghị nke a nke ọma biko ka anyị lebatụ anya akwụkwọ onye ozi dịka James isi atọ malite na amaokwu nke iri na anọ ruo na amaokwu nke iri na ise akwụkwọ James isi atọ malite na amaokwu nke iri na anọ ruo na nke iri na ise amaokwu nke iri na anọ na-asị ma ọ bụrụ na unu nwere ekworo dị ilu na ịkpa iche iche na obi unu unu anyala isi unu ekwukwala okwu ụgha megide eziokwu amamihe a abụghị amamihe nke si n'elu rịdata kama ọ bụ nke ụwa bụrụkwa nke mkpụrụ obi mmadụ na-achị bụrụkwa ihe ndị mmụọ ọjọọ n'ezi gị onye mụ na ya na-atụgharị uche nke a bụ ịdọ aka na ntị nke jemes na-adọ mụ na gị n'ụbọchị taa ndị kwere ekwe gịnị ka a na-achọ iwepụta ebe a ọ bụrụ na anyị nwere obi ilu ịkpa iche iche megide onwe anyị ka anyị ghara ịnya isi ka anyị ghara ifuli onwe anyị elu lee anya olee ụzọ nke a si mekọta ezinụlọ anyị n'ezinụlọ ụfọdụ ị ga-achọpụta na enwere obi ilu dị ukwuu e nwere ikpe iche iche nne na nna achọghị ịghọta n'ezie na ọ dị nramahụ nke dị n'ezinụlọ eleghị anya onye nne pụrụ ịghọta ma onye nna n'ihi na ọ bụ isi nke ezinụlọ abụrụ onye ọ bụ ihe ọ bụla o mere ziri ezi n'anya ya ọ bụ narị mgbe e si n'akụkụ na-achọ ịhazi ihe ebe ya onwe ya nọ n'ihi onwe ya juru ya afọ ya azọgide ihe ahụ nke ọ maara na-abụghị eziokwu ụkwụ na-akpa nganga n'elu ya na-afụli elu n'ime ya ya ka James ji na-agwa anyị n'ụbọchị taa si na ozizi nke dị otu a ọ bụghị nke sitere n'ebe Chineke n'ọbịa akpala nganga n'ime ya n'ihi na ọ pụrụ iweta mbibi nye gị akpala nganga n'ime ya n'ihi na ọ pụrụ ịgbasasị ezinụlọ gị akpala nganga n'ime ya n'ihi na ọ pụrụ ime ka gị na Chineke ghara ịdị n'udo a na-eme ka anyị mata na nke a bụ ozizi ma ọ bụ ihe nke sitere n'ụwa onye na-akpa agwa n'ụzọ dị otu a bụ onye mkpụrụ obi na-achị onye ọ bụla nke mkpụrụ obi na-achị n'ezie nwere nramahụ ebe chineke nọ nwere nramahụ nye ezinụlọ ya nwee nramahụ nye ọbụna nzukọ nke kraịst a na-eme ka anyị mata na ọ bụ ozizi nke ndị mmụọ ọjọọ ịmara na ekwensụ onye iro nke chineke na onye iro nke mmadụ achọghị udo n'ezinụlọ mụ na gị nke a bụ ụzọ o si na-ehuku anyị n'ụbọchị ndị a ọ bụrụ na anyị were ihe ọgụgụ ọzọ nke sitere n'akwụkwọ ndị tesalonika nke mbụ isi ise amaokwu nke iri abụọ na atọ tesalonika nke mbụ isi ise amaokwu nke iri abụọ na atọ ọ na-asị chineke nke udo ya onwe ya dozikwa unu nsọ n'ụzọ dum ka edebezukwa mmụọ unu na mkpụrụ obi unu na arụ unu dum na-adịghị ịta ụta na ọbịbịa nke onye nwe anyị jizọs kraịst lee anya gị onye mụ na ya na-atụgharị uche pọl na ndị tesalonika nke mbụ isi ise amaokwu nke iri abụọ na atọ na-eme ka anyị mata ihe mejupụtara mmadụ ihe mejupụtara mụ na gị nke mbụ bụ otu ihe mere ka e bụrụ mmadụ bụ na ị nwere mmụọ nke chineke n'ime gị nke abụọ bụrụ na ị nwere mkpụrụ obi nke atọ bụrụ na ịbụ anụ arụ mmụọ ahụ nke dị n'ime gị na mkpụrụ obi gị na-apụta ìhè site na akparamagwa nke anyị na-ahụ anya nke bụ anụ arụ ọ bụrụ na ile anya gaa hụ na amaokwu nke iri na itoolu n'akwụkwọ ndị tesalonika nke mbụ isi ise amaokwu nke iri itoolu ọ sị unu emenyụla mmụọ nsọ gị onye mụ na ya na-atụgharị uche gị nna nke na-elekọta ezinụlọ gị nne nke akpọbatara n'ezinụlọ nke nyere aka hiwe ezinụlọ gị mgbe ọ bụla ịfụnyụrụ ọkụ mmụọ nsọ n'ime gị mgbe ọ bụla itinyere onwe gị na akparamagwa ahụ nke ga-eme ka ike nke mmụọ nsọ nke dị n'ime gị daa n'ezie ezinụlọ gị apụghị ịdị n'udo ebe ọ sọrọ gị gaa ị gaghị enweta enyemaka n'ihi gịnị imenyụọ na ebe udo si apụta onye isi udo nke chineke tinyeworo n'ime gị gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa biko nwee mkpachapụ anya nwee nlekere anya na ọ dị ọtụtụ ihe nke ibi ndụ nke anụ arụ na-akwali na ikwu okwu ndị so ya n'ime ọtụtụ ihe ndị na-ekwesịghị ekwesị pụrụ ime ịlalụ ndụ gị ịlalụ ezinụlọ gị ịlalụ ọbụna nzukọ nke chineke ebe gị onwe gị gbabara n'ihi na ọtụtụ n'ime anyị mgbe ọbụla a kpọrọ anyị onye isi nke a onye isi nke a lekọta ndị dị otu a n'ụlọ nzukọ anyị eche n'ọba ebe ahụ ka o biri n'ezie ọ bụrụ na ị na-eme ihe ndị a ma mmụọ a nke etinyeworo n'ime gị bụ nke nyụrụ anyụ chere onwe gị echiche ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrụ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at yahoo com arigiria at com ma ọ bụ awrnigeria at gmail ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị nzu ken, Jizọs bụ nke Jizọs bụ nke Jizọs Jizọs bụ nke Jizọs bụ ka udo na amara ngọzi chineke nọnyere unu ndị missionaries of aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka anyị nọ nwayọọ na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ndewo gị onye igbo na-ege ntị taa ana m anabata gị n'aha onye nwe anyị jizọs kraịst ama m na mara jehova na gị ụbọchị ndị a niile taa anyị na-amalite ihe dị mkpa na ndụ mmadụ niile dịka ụmụ chineke anyị bụ isiokwu m n'ụbọchị nke taa bụ otu ihe banyere jizọs otu ihe banyere jizọs ebe anyị ga-ewere ihe ọgụgụ bụ n'akwụkwọ jọn isi ise amaokwu nke iri na itoolu Ebe ahụ na-asị ya mere jizọs zara sị ha n'ezie n'ezie asị m unu ọkpara apụghị ime ihe ọbụla n'onwe ya ma ọ bụghị ihe ọ hụrụ nna ya na-eme n'ihi na ihe ọbụla ya onwe ya na-eme ndị a ka ọkpara ya na-emekwa otu ahụ n'ebe a na-akọwara anyị na jizọs kraịst nwere otu ihe ka ọ na-eme otu ihe banyere jizọs bụ na ọ na-eme naanị ihe nna ya mere otu ihe banyere jizọs bụ na o nwere ebe ọ na-amịta mkpụrụ dị mma kwa ụbọchị otu ihe banyere jizọs bụ na ọ naghị eme uche nke aka ya gị nwanne m nwoke nwanne m nwaanyị anyị apụghị ime ezi ihe ma ọ bụrụ na anyị eji onwe anyị makụwa n'ebe jizọs kraịst dị onye ahụ si na ya pụghị ime ihe ọbụla ma ọ bụrụ ihe ahụ n'ebe nna ya dị otu a ka ọ dịrị mụ na gị ọ dịghị anyị pụrụ ime ma anyị eletaghị ihe ọma n'aka Jizọs Kraịst dịka onye nwe anyị na onye nzọpụta anyị Kraịst na-agwa okwu ya sị ọ bụ ezie na mụ onwe m apụghị ime ihe ọbụla ọ dịghị ihe ọbụla nke m na-eme ma ọ bụghị ihe m hụrụ nna m na-eme ihe ọbụla ka ọ na-eme ka m na-emekwa otu ihe banyere Jizọs amaghị m otu ihe banyere gị otu ihe banyere anyị kwesịrị ịbụ na anyị ga-agbaso ime ihe Chineke anyị chọrọ ka anyị mee ezi enyi m n'ụbọchị taa ọ dịdị otu ihe a chọrọ n'aka gị ọ dịdị otu ihe a chọrọ n'aka m ihe ahụ a chọrọ n'aka anyị bụ ime ihe nna anyị chọrọ ka anyị mee ọ na-ekwe m nghọta ime mmụọ m na tutu anyị ebilie n'ụra taa na-eburu agha n'isi anyị onye iro buru agha imegide anyị ka anyị siri n'ọra fee n'ọnwụ ma chineke anyị sịrị na a agaghị eme n'ike nke mmụọ nsọ ya onye nwe anyị bịara guzogide onye iro ya esi n'ebe anyị nọ gbapụ ekwesịghị esi n'ebe anyị nọ wee pụọ ọ bụ ya mere anyị ji dị ndụ taa ma ebumnobi chineke ido anyị ndụ taa bụ ka anyị mezie ihe ndị ha anyị mejọrọ otu ihe banyere anyị ọ chọrọ n'aka anyị bụ ka anyị bie ezi ndụ taa ebe ọzọ anyị ga-ewere ihe ọgụgụ bụkwa n'akwụkwọ jọn ahụ isi nke isaa mana anyị ga-agụ n'amaokwu nke iri atọ jọn isi ise amaokwu nke iri atọ ebe ahụ na-asị mụ onwe m apụghị ime ihe ọbụla n'onwe m dị ka m na-anụ m na-ekpe ikpe m zikwara ezi n'ihi na etughị m ihe mụ onwe m na-achọ ka ihe onye zitere m na-achọ onye nwe anyị na-ekwu na ihe naanị ya na-eme bụ ihe chineke ya na-achọ bụ chineke anyị naanị ihe nna ya na-achọ ka ọ na-eme ikpe ya niile na ozi n'ezi ezi n'ihi na ọ naghị ekpe ikpe nke onwe onye ezi enyi m ọ bụrụ na ị nọ n'ọnọdụ ikpe ikpe n'ụbọchị taa kwa ka eme ihe chineke na-achọ n'ime ya ọ bụrụ na ị nọ n'ọnọdụ nkụzi n'ụbọchị taa kwee ka eme ihe chineke na-achọ n'ime ya ọ bụrụ na ị nọ n'ọnọdụ ịkwụsị okwu chineke dị ka m na-eme ka eme ihe chineke na-achọ n'ime ya ị nọ n'ọnọdụ ire ahịa n'ụbọchị taa ka eme ihe chineke na-achọ n'ime ya ị nọ n'ọnọdụ ime ka ndị mmadụ nwee ahụike dị ka onye nlekọta mee ya ka e site na ya bulie aha chineke elu n'agbanyeghị ihe ị chọtara onwe gị ị na-eme dịka uche onye nwe anyị si dị mee ya ka e site na ya bulie aha chineke elu akwụkwọ nsọ na-eme ka anyị mara akwụkwọ kọrentị nke mbụ isi nke iri amaokwu nke iri atọ na otu wee sị ma unu na-eri ihe ma unu na-aṅụ ihe ma unu na-eme ihe ọbụla meenụ ha ka e wee site na ya nye aha chineke ekele ihe ọbụla ị na-eme taa ya bụrụ ihe a ga-esi na ya aha Chineke anyị elu ihe m na-ekwu okwu ya banyere bụ otu ihe banyere Jizọs kwee ka e nwee otu ihe banyere gị taa nke a ga-agbara ezi ama ọ na-ekwe m nghọta n'ime mmụọ m na ndị mmụọ ozi nke eluigwe n'ụbọchị niile nke ndụ anyị na-aga na-enye ngụzi ihe banyere ihe anyị mere kwa ụbọchị ọ ga-adị onye nwe anyị nnọọ mma ma ọ gaa bụrụ na anyị ga-ejegharịcha taa mmụọ ozi ahụ nke na-edu m agba ezi ama mmụọ ozi ahụ nke na-edu gị agba ezi ama ọbịa bụ na onye nwe anyị ga-anara ụtụtụ ngọzi niile abụrụ nke anyị ezi enyi m were ya kpọrọ ihe dịra gị taa ime otu ihe nke onye nwe anyị na-achọ ọ bụghị naanị ụbọchị taa kwa ụbọchị ịra na ndụ gị nwee otu ihe ka eji esite na ya bulie aha Chineke elu otu ihe banyere Jizọs Kraịst bụ ọ gaghị eme ihe ọ bụla n'onwe ya ma ọ bụghị ihe ọ hụrụ nna ya na-eme Chineke nna anyị chọrọ ka anyị bie ndụ taa imema ihe anyị majọrọ echi gara aga onye anyị chọrọ ka anyị bie ndụ taa ime ka ndị ha kpafuru akpafu hụ omume anyị ma nwee mgbanwe otu ihe banyere anyị taa bụ na eluigwe kwesịrị ịṅụrị n'isi anyị otu ihe anyị na-aghaghị ime taa bụ na chineke anyị aghaghị ịnara otuto ka anyị na-ebi ndụ ziri ezi n'ụwa eluigwe na-anara otuto ngọzi ya na-alaghachikwute mụ onwe m na gị onwe gị ndị bụ mmadụ ndị e nyere nlekọta kwee ka e nwee otu ihe a ga-eji gbara gị ezi ama taa n'eluigwe ọ bụ ezie na anya adịghị ahụ ya ma ndị mmụọ ozi nke eluigwe ga-enwe ọṅụ n'ebe ị nọ onye nwe anyị kwa n'ike nke o ji bụrụ chi ga-atụkwasịrị gị ezi ihe na ndụ nke ibiri ka ọma n'ụbọchị taa marakwa na ọ bụghị ebumnobi onye iro ka anyị mee ihe Chineke anyị na-achọ ma Jehova Chineke anyị chọrọ kwa ụbọchị taa na-abụ ka anyị malite inye aha ya otuto si na ndụ anyị ama m na ọ ga-amasị gị ime ihe Chineke na-achọ ekpere m n'ụbọchị taa arịrịọ m taa na ụbọchị ndị na-abịa n'iru bụ ka Chineke gbaa gị ume ka onye nwe anyị nọnyere gị onye nwe anyị gbaa ezinụlọ gị ume onye nwe anyị gbaa gị ume na ndụ ị na-ebi ịhụ na aha Chineke ga-abụ ihe ebuliri elu ma bụrụ n'obi ka ị na-eje ije ọ dị otu ihe Chineke chọrọ n'aka gị ka ị na-anọ n'ọdụ ọ dị otu ihe onye nwe anyị chọrọ n'aka gị ka ị na-ebili ọtọ ọ dị otu ihe Chineke m chọrọ n'aka gị ezi enyi m ọ dị ihe Chineke chọrọ n'aka gị otu ihe banyere Jizọs Kraịst anyị bụ na ọ dịghị ihe ọ na-eme n'ike nke onwe ya ma ọ bụ ihe ọhụrụ na ya na-eme nke pụtara na kraịst ga-eleta ya abịa mee anya onwe anyị kwesịrị isi n'otu a n'otu ụzọ ahụ gbasoro nzọụkwụ onye nwe anyị ka ọ dịrị gị na mma ezi enyi m ya gara gị nke ọma n'ụbọchị taa ebe mma ka ị na-eme uche chineke taa onye nwe anyị aghaghị inye gị ikike nke iji ebi ndụ ọma echi na-abịa abịa ka ọ dịrị gị otu a dịrị m otu a n'aha jizọs kraịst bụ onye nwe anyị obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele onye mgbasa ozi o nwere agụ ụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche gị nwa chineke ọma na-eke ntị ama m n'ịnụnwe olu nke chineke onye mmụọ ozi ga-eme ka ịghọta ihe onye mgbasa ozi o nwere agụ ụwa kwuru n'ụbọchị taa imeela onye mgbasa ozi arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ozi nke dị ụtọ mgbasa ozi adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dọtcọm onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo